Harvest Media presents to you God's Word, which is capable of leading for life transformation. May the Lord bless your heart as you encounter His Word. Remain blessed as you sit back and listen to these divine instructions. As the servant of God brings the word of life, in Jesus' name, amen. Okay, amen. Ọ bụrụ Chineke to have us fellowship together today. Otego for them Because of uh, the recent developments, it is a global thing atụrụ chineke need instructions to know what to do where are we going from here how do we handle these developments and so on so I know na unu na-eji I lụọ arụ anyị ụka sị ka a bịa let us fellowship together amụrụ m na laikikwala ya unu laikili ya amen aga m ekpe ekpere at the end of the message mana m ga-achọ ka ị ntị gị ọfụma We take the word of God from 2 Kings 5. Agar consider verses 25 and 26. Agama go from King James Version. He says, But he went in that is Gazi. After the man, but servant of Elisha. Bible says he went in and stood before his master. And Elisha said unto him, Whence comest thou, Gazi? And he said, Thy servant went no whither. And he said unto him, Went not mine heart with thee? When the man turned again from his chariot to meet thee. and no will ajụjụ ọ jụziri And I will dwell much to instruct us in that question. Hosea, is it a time? Is it a time to receive money and to receive garments and olive yards and vineyards and sheep and oxen and men servants and maid servants. If I'm to add verse 27, go on Or say the leprosy therefore of Naaman shall cleave unto thee and unto thy seed forever. And he went out from his presence a leper as white as snow. I'd like us to look at what I called the spoiled chopper uh, watch. The spoiled watch. When your watch, your clock is not working well, the implication despoiled spoiled watch, despoiled spoiled clock. Elisha raised something that looked like a spoiled watch in the life of Gehazi. what is happening in our time, any of us never be consistent. You are consistent with this mantle. You follow us. You have been coming around. You will bear me witness. Now, for years, I have been raising this alarm. It's just that no know the dull of hearing. Lack here understanding because I brought me a preacher on a cable. And I don't have prophets around my name. So when I say some things, people don't take me serious. I kept blowing this trumpet for about three years, four years back till January, February, March this year. At times, God will open my eyes. The things I see in the realm of the spirit makes my liver to shake. I may not have 100% understanding of them, but on are they so horrible? And I kept saying, now what I see coming upon the church of Jesus Christ, no nominal Christian will survive it. October, November, December last year, 2019. I tarried in God's presence. Now prepare for Mire, our January meeting. I was asking God questions as I used to do. How he wants to run the meeting. What are you saying about the new year we are entering into 2020? Suddenly I heard God. He said many things to me which I won't say here. Some of them were for my personal consumption. But the ones he gave me liberty and permission to say, I said them. I spoke to my men, my staffs. I spoke to people that gathered in Mire. Sifana God Or say, son, you are not entering into a new year. You are entering into a new decade. I ran to my dictionary to check what decade stands for. I now saw the meaning. Ọ sị na this new decade n'ihe ọ ga-ebu bịa na ntị ga-asụkwa wuruwuru na ọtụtụ ihe ga-eme nata ọkpọrọrụ m korona virus and all through mire I was saying something like this before mire I have been speaking and speaking and speaking to people that cluster around me na see, ha n'ihe m na-akwụ na-atụ m egwu everybody bọkụlọ na ọ na-adị m ka onwe mgbe ọ ga-abụ olue ụdị gadrin anyị na-enwe n'ogidi agha dịzi na ọ na-adị m ka onwe mgbe ọ ya abụ olue anyị enwezi ife dịka you know Christians clustering together to fellowship together Not the kind na buy into that kind of thing. And ọ ga-aka aka. I do tell you. Onye ọbụla should personally establish his relationship with his God. Ka ọ ga-abụ ikpere Chukwu pụọ na congregational thing ka agha ghara iri Omwive Melona short, our church is down. Because of your concretized relationship with God, you will not be carried away with the hurricane wind that might blow. Are we together? Yes, sir. All of you who are consistent with this altar will bear me witness na m na-ekwu ihe a ọfụ ọ dị na tapes here and there mana ọ na-etekiri ya serious now the thing is here. The reason why I personally decided to come bụ let me just do my job as a leader. I will also tell you what God is saying gbasara ihe a na you may take me serious you may not until thy kingdom come I don't want to carry the title prophet ka o wee bụ na prophet I prefer to go with that title brother I prefer it but uh, some of my sons who are close to me they have come to trust me mpụtara sịfa na Thus set the Lord. Some of them not closer. Ọsọ aba onye ọbụla ọkpa nsịrị afọ na God si ihe a. you may or might not have trusted me to that point. No problem. Come the implication boy. Now, what hell is cooking and that prophecy or prophecies must surely be fulfilled. Don't be taken unaware. Ndị Igbo si oyim agwa m agba na ọ karịrị oyim na maka na maka agwakwaghị ha. Listen to me. Prophecies must be fulfilled. Ma the positive there, ma the negative. Let me quickly inform us. We are into the end of the end time. We are into the end of the end. Ihe amụma na-eme kịta bụ ime omume. And let me tell us, ọ ime ka bidoro ebido dị ime n'ime ebidobere. kraịst si na ihe a na-emeketa bụ mmalite nke ihe mgbu ga-abịakwasị ụwa onye ọbụla si na ebe kristian ide mmiri abụrụ gị don blame god maka god na-enye anyị expo naanị god dị kwalifid inye mmadụ expo maka egzam na-abịanụ and ya bụ mee o nyere anyị expo na baịbụl enwe some genuine genuine voices always and because enwego so much distortions and bastardizations about men of God men of God nwaz unu original from fake so onye ọbụla bụ Bible asịrị anọ pastọ onye ọbụla esuo imi tinye gbago agbago that's the problem anyị na-achọ inwe so wey genuine voice bịa ihe amazi nke bụ jeni maka fake erikazi So some of you will just class everybody for as no man of God. Idebeba na ofu go. I'm gị that God is His name I don't know whether some of you were in the last Bible study we had, if it went lockdown, closed down, and all of that, Now, Okidi. I told people that gathered, I'm telling you now, now, when this thing started, now China, I flash out the news as, as far back as December time. Then we all oh, yes, no corona. Blah, blah, blah. I am a watchman. So I started praying. God now from that time, see me if I got global. Oh. And I'm not going to about this speed over. Kaga. Then God said to me, na nke tọrọ korona na-abịa ara m eyi gị egwu na ana m agwa gị eziokwu you beta buckle ọsọ ga ekwekwanye ya debie na dosbin. nke tọọ korona na-abịa amụrụ m ihe a ga-abịa listen to me korona bụ just coronavirus covid-19 na all of these scientific political uh, medical explanations bụ na ihe ọbụla ga-eme ga-enwelili ebe ọ ga-ekodo aka onwe ebe ọ ga-ekodo aka ọnya bụ korona so prophecy nwe ebe ọ ga-ahang to get fulfilled are we together ọnya bụ korona so korona It's just a hanger. Corona is like a masquerade. Ine anya beyond the masquerade, fụna onwe onye nọ n'ime mmanwụ, onye anwa bụ antichrist. Or antichrist. Bụ nọ n'ime mmanwụ a, ọ na-agba egwu a. Ndị nọ n'anụ arụ nwere interpretations ha ji eso ihe but for few of us who by grace could hear the voice of God a little and also feel the heart throb and heartbeat of God ana m agwa gị na ihe anụnwa nwee ihe nọ behind it so the end of the end is here and na nke a kịta bụ beginning of sorrows Question ị ga-ajụ onwe gị bụ if the beginning is like this, how will the center be? And then what shall the center do? Onye ka anyị sị ka m bịa? Let us fellowship together. O nwere ndị na-akpọ m few people that believes in the mantle that I bear na mbụ man of God. Pastors, reverends, name them. Asim, we are biased, we are confused, did you hear God? Where are we going from here? What is God saying concerning this situation? What should the church be doing? I will take my bearing from the little, little things I've heard from God. I will counsel them. Are we together? Yes, sir. Coronavirus, COVID 19 had appeared. ọ ga-akọs the falling away of many and ọ ga kwa many people entering the kingdom enwere ndị ga-adị offended na Christ kịta exactly ha they will backslide nwee ndị bụ kịta ka ha ga-ebido chọba Chukwu ụfọdụ ndị ịfụ na-ata chewing gum akpụ some of them are going to enter the kingdom now ọ ga-adịkwa unfortunate na God gwara Noah si ya build an ark ok. talk to me ọ make rooms ihe God bu n'obi mgbe ọ na-asị make rooms bụ na mmadụ ga-anọcha na those rooms mana ụmụ mmadụ ju those rooms ọ bụla anụmanụ ife nọchid rooms iyi oru m nke ọ bụrụ chimpanzee na ya maka na onye alụlụ lụrụ dị rum nọ sọsọnwe na-akwa emo ya na-akwa emu na-akpụsa gị na-abọrọ ọgwụ na-eti nwunye ihe anụ ọgwụ ka na-ete ihe n'ọnụ ụfọdụ ka nwere efe ịkwụnye ihe n'anya kịta ụfọdụ ka nwere efe manikio pedikio God na-asị make ka mkpere gị ekpere chimpanzee na babu na enweghị oru ụfọdụ mụ na-atago nnekwu afụfụ n'ọsọ gbaa. ọ bụrụ dọkịta na nke ị abịazi wee gbuo ọgwụ n'ọkpa na n'ọlụ fụrụ onwe ka ọ ga ọve korona ga-alụ korona is a sign pointing to something can I talk to you? ngwa gị signs I have discovered many many signs corona God ji corona God hapụgodo antichrist na God because the prophecies in the scriptures must be what? It must be fulfilled mana o nwere ebe ọ ga-agada it is just a sign na the need of the hour na the kingdom abụrụ building cathedrals not building men mana anụ arụ anyị eme nke a m na-ekwu we have come to believe na the Lord is good and God is good when one builds 100,000 seating capacity. Are we together? Yes. A pastor, now pastor mmadụ 20 Chineke ga-adịrọ mma atọ. It's a imere ebere pastor, ị mara But COVID-19 has proved. Is that clear? Now 100,000, 35,000, 45,000 seating capacity. is an error. Let me repeat myself. It is what? It is an error. Quote me that I said it. It's an error. COVID 19 approved here. Whereby you will tiptoe. about 100,000 naira, no sorry, some naira. 100,000 human beings, okay? Nonime Cathedral. What seems or looks like Dodam Barak. 100,000 soldiers, okay, or 100,000 human beings in a Jordan barrack. In times of war, a Biafra Ketra will not bloody civilians. The nwere ofu bụ gịnị bụ soja azụrụ azụ nwere experience eji anụ ọgụ. We have people CNN camera debe their camera like this I will say it na COVID-19 go anyị are we together? Yes. na private jet jet jet jet bero ndị nwere one nwee nya two nwee nya three pieces are they flying it now? No. They are no longer flying it. Onye ọbụla na-ebildụrụ okwukwe ya kịta you will come to discover now na ọ bụrụ okwukwe gị dị na doctors and nurses okwukwe gị dị na paracetamol and ampicillin and injection ịfụ na agha ga-eri gị na I hope you know that hospitals are no longer working. Yes. Talk to me. Yes. They are no longer working. onye ọbụla nọ n'ọsọ kịta and I am not condemning medical science i oh. I'm not but ana m achọ ịgwa gị na kwifo kịta anything you lean on or hang your confidence and hope on na-abụrọ this rock that can never fail bet me you will sink without it echere m ikpere one sister ekpere The sister called me and said, Daddy, I'm not urinating again. ọkwa ndị dọkịta o ji kwuru na ọ na-enwe ordinary feverish feeling arụ ọkụ o ji akwa anyị injection gbaa anyị injection chinye ọgwụ ọ na-anwụ 1 2 3 4 days ọra anyụzi mamili ọ gbapụrụ dọkịta si yara anyụzi mamịlị ode akwụkwọ si anya ka afọ sọmpụ na oje asị na kidney problem Well, injection gbalie kidney nwanyị mmadụ basilọ kidney something ọ nara ego nke o discharge ya we have too many too many killer doctors and killer nurses than we have the ones that can save us. Are you hearing me now? Ọ bụrụ na okwukwe gị ka dị na tablet, in fact, let, let me pray for you. ibe dịka ka arụ ọnwa abịa dị na n'ụzọ gị n'ụbọchị dị ka ụbọchị Chineke na if you go to hospitals now wee fụ etu esi etriti ụmụ mmadụ arụ na-adịrọ etu esi etriti anụmanụ efu na everything ọbụla mmadụ dabere na ya now is ọ ya na-agwa unu n'ogidi dozie ndị sayensị ya abịa are you aware na gradually grajuali iburuzie ego je na bank ajụ ebrodas na-ejele ịkwụ ụgwọ nepa cash around 15,000 was not 8,000 asị ha ra anazi cash a na-abazi cashless society ọ bụrụ ihe ọfụ ka ọ bụ prọfesi kwuru na ọ ga-eme ọnya ga-elid to 666 Ego tomato 250 naira here. Ị nọ n'ebe ahụ mee transfer na akaụntụ onye igo tomato no more cash. A ka na-eyuzu cash now but it will finally get there. enwere nwa be anyị somebody called me and said this brother Ono Lagos is having a problem. He's a businessman. God may use very mightily to help the poor and also sponsor crusades here and there, not just in my town. Towns as God leads him. O nwere ego ọ transfer n'ahịa ọ million naira. 80 million. Ka push pushuo ya through the bank, again. ga-enye EFCC ganye aka. Ya bịa kọwaa especially when you bear the name Christian. One, especially if you are Igbo. I'm not comfortable the way you are looking at me. Are you getting the points I'm making? Yes. I, I have not preached my message. I'm just doing preamble. I'm talking about spoilt watch. Okay? Yes, Erekere Megin. Maybe, maybe. What has that to do with this? You will understand. I will strike that point at the end of the day. And then I will challenge you to pray. And I'm done with you. I discussed with a young man in China. Apart from him, net, I forgot I'm something the net. I called him obi china and say how how are you how far can can them yaina funa net or real some years they have been locked down for five months since uh, december ka akpọchibidoro ha n'ime ụlọ nke ahụ ezuru they are now being evicted a na scoutzi for them every black nọ na china chụpụ gị n'ebe ibi chụpụta ndị nọ na họtel enwere ndị si ebe a nụwa jebe ahịa dị trapped jere igo ahịa ego are not getting my in five months hotel adrọsị amabịa chụpụ onye nwa na hotel ndị chụ ụmụaka na ọsịa na ọsịa na-alarụ n'okpuru briji mmiri zọọma ha anwụ cha ọcha ha oyi ha ha na ụmụazị n'okpuru briji etu esi lụgasị medika flyovers ya You now wonder what has COVID-19 to do with it? Oh, if again the end of the end, eh? are we together? Yes. End of what? End. end of the end. Imi ọgwa ọsịna ndị niile ha na ya na-adịbu na mma over the years ya bide Chinese ha na-ekene fụzi onye ọbụla skin gị dị black na ha kpuchi imi they don't sell to you they don't buy from you now na China once your skin is black so color of our skin now matters and we that are blacks I wonder what we will do one of the things Antichrist Igeji deal with the world, especially the church, the racism. What did I call it? Racism. One of them. Aburu. Onye asigi na ya bụ ishekiri, nke so long as ị na-abụrụ ishekiri, what is your right can never get to you. I am urobo. Urobo ebinye na-agwa ikwere exactly nọọ ha bụ original yoruba si na igbo abụrịa igbo asị na yoruba abụrịa yoruba asị na hausa abụrịa hausa asị na whatever abụrụ ya abịakwa na igbo bịakwa n'etiti yoruba enwekwakwa another kind of eh, racism anambra asị na enugu abụrịa enugwu enugu asị na ebonyi abụrịa ebonyi asị na imo abụrịa imo asị na ọha nwa bụ original then abịa na-ekwu ha racism So where we are entering now, ebe ụwa na-aba kịta for the end of the end. nkọwachala gị ife a atụnyelu gị obere alụ onye si ya gbachala gị afa anya atụnyele gị alụ so mgbaba afọ anụ nwanna agbakịta kịta agbacha atụnyelu gị alụ and nke na-eme ka liva sheki esheki bụ na ihe anwụrụ ọgwụ nne na-agbara m Let me also say this, keta nchetalia COVID-19 amụrụ m how long ọ ga-aga before o jechie ozi nke ya o nwere ya bụ olue ozi ya eme ozi ya chịkọta ọcha whenever COVID-19 coronavirus goes bet me the world will never remain the same again. How far we have possible? We take centuries, which are them sure. not on date, but I am sure of baby Jesus I lose the century. Century what? No! It may go nations in the whole world in a lose in a day. ime ego n'obodo a na eluse economic wise in a day ime ego na individuals na eluzu in a day you know na-enwe people bụ n'ụbọchị hapụrụ ka ha eri nri now we are we have gone one month lockdown extra two weeks and onye bi n'ime m na-agwa m na etu esi ala nnụnụ ka esi ala mụ na ya bịa tụpụrụ gị two weeks isi ee two weeks ndị a mmadụ ya nkwa mmadụ ya nkwa ya two weeks aga are we together ndị na-achị na Aligota si gị chọvụ oyibo coin asụa si gị na-asị na-asị na-asị na na-enwe onye nke si legos chụbata kịta e wee na asaba anam and na asị na asị na ọ pụtazi na anam si ka ịma ma ya ga ya I tell people some press ndị na-eme journalists na some of them that they ask me questions even now, my problem with our government is not what they are telling us my problem is what they are not telling us. Did you get my point? Yes. It is not what they are telling us, but what? What they are not telling us. What they are not telling us. That's where the problem lies. Even some of the things they tell us, how truthful are they? How dependable are they? Can we take that and go to sleep and say, Our leader said this? The rumor is ongoing and evidences are there. Not to go very, very clear. Now, Western world at large, okay? Talk to me. Yes, They want to divide Africa. That's now then at the whole world nke a revelation na-ekpughe kịta na-enwero any continent ka afrịka wee nwee resources africa is the most blessed continent in the entire world resourceful wise mineral wise gold diamonds silver tin are we together oil zinc coal name them precious stones makpuchana na in fact some of these uh, western world today are surviving because of what they are gaining from african soil My french dị my britain dị ma ndị yes ndị british colonizing, ma the, uh, french colonizing ndị nke a colonize is that clear ha na-asị gị na ha enwego independent but they don't have independent no economic eh, independence enwere economic independence they're sapping our oil they're sapping our gold they're sapping our resources enwe any president binite enu now asi enough is enough or ta aka political assassination The only presidents they were like puppet presidents. What did I call them? Puppet what? Presidents that have been dancing to the tune of their drums. Any leader gave, gave beneath to us, No, I will save my people. On your fire last another truth. Remember Thomas Sankara. You don't know this name. Kwame Nkrumah of Ghana. You don't know this name. Even Eliatua. Sino, can justice in your time? Let me give justice in my time. You won't last. Remember good Lord Jonathan. Abram onye PDP I m na-abụ I am a preacher. Are we together? Yes, sir. I'm not talking about political party. I'm just talking about Ivanya Mnafu. And I am a servant of the Lord. I hear God small, a little. Having said this, m achọ ịgwa gị na korona mgbe ọ ga ejecha ozi ya na asị ngwa onye ọbụla kpọpebe shop kpọpebe hospital ụbọchị ga-adị egwu mụnwa gwa gị na ọ ga-adị egwu before individuals ha rịkọbacha n'ihe The young man who called me from China said, No, they go very, very evident. I get away repatriation. All the blacks known in China are coming back. And are coming back in frustration. Also, some of them, they cuckoo. They're already threatening. Nahanata, they will deal with people. They will deal with Chinese. This Nahagaba kidnapping. This Nahagaba Boko Haram one. si gwafa ka esi abịa na ha ga-abịa they will deal with us na anyị mee gịnị they are coming back with threatening ife a na-eche kịta bụ ka borders mepe nations mepere their airport are we together ebido fly by some people die. so onye nọ na China for years o nwere ife ọ natana Jizọs anọrọ n'ime ọnyala akpa ya nata n'epọt gọọmenti ekwe ya aka jee kpochie ya ofe ebe 14 days you know that there will be quarantine a na-ala ndị edebe ndị amị n'epọt were isi egbe belefona jekposa ha n'ofe ime ụlọ ikekwa ka anyị enye nri ikekwa ka anyị enye ọgwụ adding to their frustration ọ nọchi anya 14 days pụtazia So where is this thing going? Can you find you will know Gaia? About what you make a guy? I hope you are hearing me. Yes, sir. Jehovah. And all of these things, you are going to Lucifer Sinyanite. Nura, as he cooked by Lucifer. na Lucifa siri nne ya agwa m onye nọ m n'akụkụ si ya na ọchọọchị ka ọ ga-erusa ya nke ọbụla na-afịọ nụfịọ chachachasị fụ na ọchọọchị ga na the bronze narị esonyezikwa narị esonye unfortunately watch chọọch yi n'aka ara akụzi akụ anya ka njicha ọka ngwa gwa gị okwu Chukwu on the spoiled anyị amarọ the time anọ n'ime ebi m na commercial yard I went out to preach sometime we drove into the yard it was around eight at anata mgbu or yes eight after eight pm Jena Central Gate leading to the staircase. of bụ na ọ locked. So when we pushed, ọ bụ na locked. We knock, knock, knock, knock. No, nobody responded. I took my phone, I called my family. I said, what happened? Who locked this gate by this time? some brothers want to have a run down to the chairman's flat, chairman of the yard, and knocked. Chairman tied his wrapper and singlet and came out now banner rant. I said, what are you talking about? Osi anyị nwere right ịgbamba na pastọ natara late ọrụ 11:30 na-akụ. You're not getting my point? in a beer. Na Now, eleven thirty p.m. are, you getting the point now? Yeah. Anya would the meaning of spoiled watch. You think I don't know what I'm saying? I know what I'm saying. Watch church, Iwanaka, maybe they maybe. Church, Ebo church, not Pakita. ịkpụgo chọọchị n'ọkpa isi na ịkpụrụ chọọchị n'ọkpa bịa na America bịa prove m wrong ka mfe ịkpụ na chọọchị n'ọkpa the man didn't know na what hung there was spoiled clock are we together yes, sir. my own clock and every other person clock na-alụ ọrụ na-akụ tabi? and agreement nọ na ya dị bụ na ọ ga-akụ 10 o nwere ike nye clemency ten tat exactly then ya kpọchizie gate and we came back 8:30 pm ọ kpọchigo gate ọ kpọchiri gate by 8 because by the time he woke up and looked at his, his, his uh, clock it was eleven thirty 30 otie chiriki and then padlocked everywhere now bamba he took other people ịbịazi pruvu nye nwa rọng wee bụ na batrị batrị dị n'azụ klọk ya anwụgo mụọ mmiri de akpọdo nchara de Can we draw any wisdom from that thing? Yes, sir. Talk to me. Can we? Yes, sir. Yes, sir. ebe a ka m abịazi I can start breaking it here ka m kọwalụ gị na n'inwe ike iyi klọk yiri wọch debe klọk ọkụ ya ife ọ dị correct nee ya na ife ọ dị correct ife ọkwa klọk ọ ife a na-akụ na biko gịnị na-akụ na eh? Eh, eh, fifteen minutes after gịnị ka nke a na-akụ 20 minutes after twelve p.m. onyenwe at least enwee m evidence n'ime ụlọ nwee etu a ka klọk chọọchị etu a ka klọk clock na watch ndị na-epio n'ime chọọchị apụta etu aka ha ejiro the original timing Bible say children of Isaac they have understanding of a eh, time they know what Israel ought to do I don't know where fire is. Our brother Chijoke, is he here? ee Chijioke isi ya Chijioke had a problem na wọchị ya nwata ka ọ klọk ya mani ọbụna na-akụ 5 na-akụ 5 am otie bọndụlụ megafon ya mapụta n'ilo ọbụna ebe 2:30 am ụdị original time 2:30 am ya na 3 jọnshọn ọ bịara ikwu okwuchukwu chukwu ọfụ nwa mmanị ma peteri achụ aja ogo na-akọrọ m God might have allowed your clock to spoil so that you will see that why men slept ụmụ Chineke akpasa ọkpa n'elu fom onye kpere ekpere kịta onye kụsiri Baịbụl ya ike kịta na ka esi azụ gị negori ka esi azụ ndị boko haram product of mosque na product of church abụrụ the same yes, sir. Hmm. I hope you know na product of mosque can be more qualitative. Yes, sir. They are ready to die for their Allah. Yes, sir. How many Christians are ready, trained, and brooded over to die for their faith? Kedu onye azụ like that? echie gị daga n'iru etu a isi niile ị ekwu ihe ị na-ekwu akọkwa 47 kepụ gị aka n'ala si gị kneel down call Jesus idiot ebe ị nọ kịta ị ga-asị nno etu esi zụa gị kịta ị ga-asị nno but these people ala akụba ọtụnyisi na ya nwa n'ihe a na-eje paradise ọkwa ya achịnye seven virgins ya ya na-edina night virgins na-amarụ nwoke ya na ya ka na-edina n'elu bed every night ọ isi ya na data a na-ere ezifa na Sambisa forest with all the attendant mosquitoes and discomforting environment anyị nwakịta na-akazi ụka esi onye a zụrụ na chọọchị ebe a na-aka ụka esi onye jeu mishon onye aghọ ya dị na nwute Hausa in a local place si na ebịara ịchụ nta mkpụrụ obi ebe a so you see the problem now and all because na wọchị anyị na klọk anyị ara emegide. ọrụ akwa ọrụ akwa everything we, we, we are going back to n'akụkụ nke tọ anyị na-echi ya azụ na Acts of the Apostles ịfụrụ na kịta was a church in your house ịfụrụ a church going to houses so ndị na-akpụ enwu ndị pray your house ọ bịa hmm. can not going to pray prayer house nke a ka bụ saịn korona rụchaa ọrịa ọ ga-aga akpọpechakwa chọọchis but the problem bụ did you understand the signal? anyị aghọta sign God nyere anyị na anyị aghọtala ya anyị agha aghọtakwa ya ọ bụrụ na ị na-anya ọfụma I don't know about you as an individual but it pains my heart na with all of these signals pent chọọchị aka akwa chenji na aghọtara ibe na-ekwu ọ gwara onye nwanyị onye nwanyị n'ụbọchị ndị a ka anyị kpee ekpere maka obodo anyị bụ naijiria onye ọbụla ala ọsọ chineke ya nụrụ ọnụ anyị ọsịọsọ ya nụrụ akwa onye ọbụla eteta unu arahụta ife na-ekwu ife na-eme n'oge a ka ikpe ekpere maka ife na-eme n'oge ndị a onye ọbụla ala nkwuenyi asị na m na-akpali na m na-akpali chọọchị ebe ọ bụ chọọchị bụ ụzọ kpalibe onwe ha anyị akpalichago n'onwe anyị wee have n'ezienụ ka ndị anyị ha na chọọchị na-enwe romansị na-emezi chọọchị atak ịkpọpe chọọchị kịta ndị vigilanteti ka a ga-arụ mana ịkpọpe bịa palọ o nwere onye ga-ekwu ọ bụrụ eziokwu bịa palọ za overflowing social distancing na eme na bịa palọ n'ogbe ebe mbi te na abalị ebula oche dochie mero ọkwa ndị niile na-eme vigilante na-aṅụ ha Àdàrùn gidi ooo. Ibùdó mic sí by that time sí testing the mic one two testing the mic one two one two. Ifunde Ifundega Ifundega sing uh, you idiot come here come here come here. Enwe gọvanọ olu churches po bishops bishops ifre na net kpuo congregation n'ime ụlọ na ime sel wa. Slofonia bụ one million. si nata si n'ata chọọchị ego na chọọchị nwee ego ofu ma nwatakịrị ruo na million milion a ga-eji ben ịnụrụ ya mana ọdị gọvanọ ọsa na ọha ma na abaghabịa si n'ọda anyị anyị enyefe amaghị ọ bụrụ ya anyị na ha na-enwe romans na-amị ọnụ gị na ụwa na-amị ọnụ chọọchị na ụwa na-amị ọnụ bikos na klọk anyị ara akwa na all our lovers have turned against us. bụrụ onye chọọchị ga-agbakwuru kịta ọ dị military friends ka nọ na House of Senate ka ị ga-echekwu kịta kedu onye chọọchị ga-agbakwu kịta excuse me I hope you know na originally no church jide sanitizer eh? mana chọọchị e believe us na our sanitizer I still believe na church that is church kwụrụ ọtọ kpee ekpere we can fumigate the atmosphere with the sanitizer of the blood of Jesus. Ọlọ́pẹ̀sùn mọ̀nà the world system àfúgúnná ọ̀tá ẹ̀. Ní politician náà, àfúgọ́ ọ̀tá our leaders fún ọ̀tọ̀ some of you. Ha jere ịgwọ ọgwụ fụkwa gị ebe ị bịara ịgwọ. Ha afụgo pastọs bịara ịgwọ ọ Some of them ha na men of God nọ na court. The same court ụfọdụ nzuzo many men of God are there ị na-asị m na mgbe gburu gboo I don't know whether you can remember. I preached a message some time ago. I don't know whether the media still have the clip. I said, Ananias died in the church. Are we together? Yes, sir. And nobody raised an eyebrow you know what I mean by eyebrow? Talk to me. Nobody raised eyebrow. Ananias and Sapphira died in the church. Talk to me. Yes, sir. Bishop in church. pastor in church. general overseer in church. founder in church. general superintendent in church. Okay? Yes, sir. Abia na mainline churches, they are tied to venerable in charge, presbyter, uh, presbyter in charge. Talk to me. Yes, Monsignor. Who many can I call Monsignor? Yes, Monsignor, talk to me. Yes, Monsignor, the Catholics, Reverend Fathers in charge. I'm talking about Peter. He pointed finger like this, bro, bro, bro. Yes, sir. I said, bundle this cup, go and bury them. Try, go there, Kita. ka mmadụ slọmpụ ebe anụnwa nwụnarị m ebe a kịta ma Chineke kwere ka ivive ga-eme na social media come and hear what people will say they are now calling us occult people isn't it they are calling us ritualists confirm yes. talk to me gịnị nyefa the impetus to be saying so What gave them the audacity to be saying so? If not that they have seen my nakedness. Jizọs sị na ọ bụrụ na e ọkụ ụbọchị anwa dị nkenke ọ sị na onwere onye ga-ana ije abụ the only thing ga-eme ka ana ije abụ na God will shorten it anya ka m ji agwa all the locations I had I have visited you know what I tell them? Nsiva na signals are everywhere na engine flight of rapture is steaming onye ọbụla sụ akwa ya bido paaki baa your luggages paakị bandụ gị paakị bandụ gị paakị bandụ gị arenji bandụ gị onwe ebe rinkos dị na ndụ gị tinye ayọn n'ọkụ iron dem out anyere m onwe ebe ị dị ime restitution mee ya kịta don postpone it. any of you need to be don again don't waste the next second iwere ndụ gị nye kraịst don postpone it don't amaara m ọtụtụ ụmụ chineke i don't know you but you know yourself mbadamba obi fetu abụsụ ụlọ nga jụrụ ya ọtụtụrụ mama nkechi ọkpọchie m ebe a Ọtụtụ na onye nke anya na ya na-azụ aja na laịn ọkpọchi ya saịda degoro ife onye nke agbalị na ya ọkpọchie ya n'etiti obi ya imepe obi gị etu ife lụrụ mmadụ 20 nọ na ngada n'oge dị ka oge so as I begin to summarize The message is very simple. I think you have understood it. Yes, Talk to me. Yes, have you understood? Yes, uh, and three witnesses, Bunkeyad, Ebai, you heard me? Yes, sir. Banke, this brother here, you heard me? Yes, sir. Another brother betrayed three, almost the same problem. On a low cat kissed. You know what I mean by cat kiss? Yes, sir. Na, na, na Anglican church. So morning, morning, and um, um, morning. Not they don't call their own mass. Catholic call them mass. Anglican don't call mass. Morning prayers. Morning something. They just coin something. So he was the catechist of the church. One small church in the Pelofunyewane with oversight over So every morning he goes there to run morning prayers and something for them. ọ sị na ya na-enene klọk dọ na bịa anya o si n'elu bedi mmanye ọgwụnọ 5:30 na tie tie tie tie tie tie tie si na ndị ya na-eju ga-etegolifa na-echi ya andị na onye isi ya nwee ike nụ ihe kịta otikapụ On a main road I bụrụ na ibe na 2am Is that not a spoiled clock? Confirm to me. Now, we have discovered that spoiled watch and spoiled clock can deceive. Are we noting it? Very, very deceiving. It can deceive. But he saw, the brother saw a shocking, a shocking revelation that day. O nwere ụzọ ọ si apụta anya wee na-enye over 30 human beings buchi ọkụ buchi ite ọkụ na-enwu n'ime ya naked ma nwoke making rituals they were humming their hymns and humming something, humming something, and they were moving slowly and leisurely, leisurely. And they were just moving. They make judgment. They make it decrees. They make it declarations. No harm, no good. Confirm to me, are you getting the point? Yes, sir. nye nwa potato aja amụ ha ebe ọ chị apụ o ji eme katkis na Bible ya na-agba by the time o ji fụ ma shop ma all every he pulled back fenadị anya sideways they just focused na-eme ihe a na-eme ka ọkụ na-enwu anwụrụ ọkụ na-akwụnye and they were doing their job chọọchị na-eme ekpere ụtụtụ aorino na onye si n'ebe nchụàjà pụta na shop na onye si n'elu bedi fom pụta anyị enwe the same result unarị ekwukwe eziokwu na ndị anụnwa ndị anyị na ha na-eme na-akpọ omimi ị na-awọnda ihe o jide ka gasị na chọọchị dalụ mpata ka daa iberibe na ike adịrọ n'ebe Jizọs nọ ndị anyị na ha na-eme ha maara the importance of sacrifice gịnị ka m ya the importance of what sacrifice anyị nwe amarị the most religious among us ọra anyị tetụla anyị ayọ mgbịrịgba ndị sabat ka enwe amaka kedu ikechukwu kedu anụ mpama kedu idiot kedu ụmụaka onye ọbụla gada na palọ anyị ebido ịkọ ọnụ si aka gị kpamkpam kpamkpam aka gị kpamkpam ọsi anụ mkpa Ikechukwu na sị gị tọnda ọ gị ma tọnda tọnda gbanye gị elu ebe ahụ nọ anụ ọfịa pịa gị si na wọlụ a enwụọ jebere onwe gị ọkụ mmụọ idiot aka gị kpamkpam kpamkpam kpamkpam ọ na-eme ka ọ nọrọ eme ọsịa mere ifuru ife ị na-ezuzu mmeri ifuru ife ị na-ezuzu imi na-alịpụta azọ mmiri a na-alịpụta ebe a na-ekpe ekpe ife a na-ekwu ọ na-eme ka ọ nọrọ eme ihu etu a ka anyị akọgide ọnụ ọkọnye emeri kọnyere Chukwu Emeka ọ gaghịzi akọ papa Chukwuemeka tie nke ị na-alesisi ime ike ewulachala ụtaba na ala e alaeze eluigwe dịkwa nso iberibi na-emeriri ire ụmụazị ma maka gbachipụrụ papa ụnụ nkịtị biko na-akụ na aka ụnụ ife a na-ekwu ọ na-emekọ na-agbachipụ papa ụnụ nkịtị ọ na-ezuzu n'iru ụmụazị onye nke ahụ a na-ebiri ugwu ebinye nke ya anyị ga-anọ n'ime ya wee pụtazi ya Are you getting my point? Yes, sir. Izu onye a n'ezi si did you pray today? Ọ sị gị na ya kpere, ọ ga-asị gị na ya kọrọ ọnụ ụtụtụ. Ị na-ajụ onwe gị, is this how we are going to overcome what is coming upon the church this end time? Hmm. Ọkwa ichetala nwoke ekpenta na-akpọ Neman. Talk to me. Yes, sir. icheta na ozi ọma nwa hibru nwaanyị adọ n'agha bi na Bịazi ee the little girl si na ọ bụrụ na ọ gaghị ekwe na anyị nwere onye amụma na be anyị Neman nke n'afọ obodo ya Siria Rosamaria kedu afọ obodo Neman onye Siria ka ọ bụ a ahụ bụrụ obere mmadụ dị mana ekpenta tali everywhere ịma one problem with ekpenta do you know the problem ebe ọ bụ na akụkụ arụ gị ọbụla ekpenta tali ebe a na-adị nọmbọ numbness numbness bụ lack of feeling What did I say? Lack of feeling. ekpenta taa gị n'elu ka mmadụ n'elu aka ebe a onye ahụ ike debe aka etu a mmadụ atụkwasị akị na akị were ama na-eti ya ọ na-akpa nkata na-ajụ mmadụ ka ịka e ụmụaka mee Are you getting my point? mmadụ a na-epi akị n'azụ akị ya onye ekpenta na-eme so a na-ekwule prosesị gị na ekpenta na-atọ e onye a enene anya fisikal onye enweghịzi fili ọtụtụ ụmụ nwoke na nwaanyị tata ekpentata ha ifetu ha si emeso nwunye ha ifu na ekpentata nwoke nwaanyị ebe onwe filin you are not talking to me o filin all leprosy all signs of leprosy ikekwe o ebe ihe a nwoke ikekwe o nwere ebe o jiri mada, o nwere ihe a brọda na-agwa m na kedu um, afịa nwunye oyi nwoke na-anwụ anwụ amụrụ m ka sọ na ya ji dị ledi a n'ụlọ so ọkpọ this man of God onye si ya na ya na nwa m na ya nọ n'ụlọ ọgwụ na dọktọs na nwere ihe a na-eme ọ dịla eweta edepoziti eh, 50,000 naira ana di ya nọrọ ya ana nọmba ara aga aga the brother tikapọ skaụtụ afọ 50,000 tinye ya n'azụ akpị ebe a pụta na mkpọ jọnshọn ọ na-ada old road old road old road old road old road na-abanye na-abanye ọga ka ebi na-akwụchi n'ụzọ onye kwa ibe a marọ na oge ha na-enyu ya aka n'azụ ka fa ji rezọ na-awa akpị abanye etu a expert in wickedness nsị gị expert na gịnị expert in wickedness ha waa ike akpa ya etu a mia the money were onye nkọzọ onye nke ọzọ ewere onye nke atọ ọga n'abalị n'abalị n'abalị bịa mara ahụ shifte shifte ree n'ụzọ ree nọchị n'ụzọ anyị ekpe ndị atala onye a ọ kịta nye na ndị otu ebie ngada sọmwe na-enwe aṅụrị 50,000 ha marụ na 50,000 abụ ọbara mmadụ ya nwa na lichọral hospital ebe ya odro mmadụ na-agba na-agba gbagota bata na dọkịta ya gịnị nwa ka receptionist si ngwa ngwa ngwa ngwa ngwa si mee ife a ga-eme ka enye dị uma na tension ihe aka na abịa mkpịsị aka ya niile ọ dịghị ka nrọ ọ dịghị ka ive onye na-ede akwụkwọ ka ọ gịnị na-enye nye nwaanyị n'ebe onye na-ede akwa so onye isi aka ya niile pụta so onye na-ede akwa amaghị ibe mere ndị dọktọs onwe nke ha na-ayapụ lepros n'ebe mmadụ na ọnwụ na anụ snow na mamon ga-ebugodo ụzọ na ife ji gwa mesin bụ maka mamon ọ bụrụ maka ndụ mmadụ or repented Talk to me. Talk to me. Ihe a bụ leprosy bro. Eji m ịkọwa gị ihe bụ leprosy ka ị ghọta ọ ihe ka na-eme anyị na ya so ka ị ghara ije kredit ya na-eme anyị sị ka anyị nwoke nke a na ya ekpenta ebe ị na-amụrụ na dịte njikere ebe ọ bụ na ị na-enwe filin chineke ọ na-ekwu ọrụ ekwu ọ gbasara gị ọkwa ekpe dị ya ihe a si na-ata gị na ntị god kwuna enukwu na nara ahụ Let me give you an example. One one lady ran to me. Nwa maid ya na-ebi house girl or evangelist ka ọ bụ nwa maid ya na-ebi kpọlie mọmi ọzọ ya ọsị na ya ga-ana ọsị nwaanyị nwebe ya si emegbu gị ọsị na ịga na but jụọ n'ihu na na jụọ everything jụọ say tell me what's the problem the lady na-eje preaching engagement all the time and ọ mụtabere nwa uh, antikọ gịnị ka ọ sọ na-abịa jụkọtazie ọkpọ onye antikọs na ọmụọmi ọsị ya ọsịra ya chọrọ ịnagide gị this girl onwe feeling bụ nara ekwukwazi okwu na the girl onwe feeling ekpenta akara taba conscience conscience ya ka dị ndụ obere pin ofilu ya Ose what do you mean na onko na-achụgharị pantị ya na-epụa ebe ọ na-eme evangelist evangelist evangelist ọ pụwa this man na-achụgharị this lady this girl i say, I love you and I know you love me. Sị na ya chori na gitiki. Gị masịkwa ka gị ga-esi gị chebie that I want to go kama mma anagide gị ka Nice. Girl, on nwere conscience. Yes. Talk to me. Ekpenta ọ tabaghị No. Ekpenta akara ọbịa. Thank God for that girl. Thank God for that. Amen. Amen. Thank God for her. Sister, was okay. Is that is that the case? Or say yes. The sister by her go everything outward, everything. See an ebi good ebenya so debeki. Ebo ne good ebenya so debeki. ife that lady ji na ije anwa mini lady oluzoro marriage ịhụ na haus girl ya ihe penta na-eme. One sister from Kaduna called me nwoke nọ Nnewi younger brother and onye akpọ mgbe widow di ya ụmụazị nwa sendịrị nwanne m nwoke 630,000 naira ya ga olie ngwa ahịa wee bil elie to Kaduna ọsị my brother is not picking my calls again onye m nọmba mkpọọ ya o pike my nọmba ọ ga-adịrị ya strange jụọ onye na-ekwunu you know, I pulled his leg, pulled his leg. Said, "Nah, now do it. Now I got to get one out of the Sekä kenen mä naosin, niin veli ne mennään, kerran mun jääni joku. Se ei makua sun numakaa. Osim na nu do na mana mana i se no bulu no bulu na bamba do popcorn. Una ne sonye. Moni akocha faf. We call here my name. He said, you may not know this name, but this is my name. bankete, bankete, bankete. old daddy great is saying yes. If I am a daddy to you, that's why I am. Oh dear. I'll be a cold with my voice on a one year wine now where you have our tapes. So all the familiar with this voice, so cold when you oh dear, dear, dear, dear, dear. Sim Genti, you look at me anywhere. ọtụ m elugo m eluigwe Chineke echetago m oge mụ na ya jikọcha ife niile nsị ya na your sister si na ụmụ ahịa anya tụrụ gị over two months ago going to three months now you don pick her calls you busy her line and you put up your line ọra agazi aga and she's worried gịnị mere ọzụ nna anyị kwe onye ga-atụrụ azụ eji m ya gba naija bet eche m na dịte m ga-asụ mechaa ọbụ na ọsụrọ 630,000 naira ka mmadụ na-apị na bet bet bet bet bet bet ya out 630,000 naira tenkoba fọrọ ego na-abụrụ ego gị ego nwanne gị nwaanyị widow which has Umu and all of that. Niger Belt, wherever it is. I hope you know that Niger Belt benefit. Yes. Take go to Imam or Benata. ọ bụ na mgbe ụfọdụ asị m thank God for corona virus n'ụmụkwa saịdị anya na-ekene Chineke na I hope you know na coronavirus emptied every stadium na aka na-agba sọka onwe ndị ka na-akụ tenis onwe ndị na-egwu mmiri aka nwee marathon aka nwee marathoners every sports collapsed economy collapsed Military collapse. I mean, finances collapse. Everything you thought you talk about, what has happened to it? Eh? It has collapsed. It has collapsed. It is as serious as that. And God will help to help us. Amen. God will help the church. Amen. Women. Amen. Mana idozie watch. Eh? ọ bụrụ na anyị ga-etetanwu n'ụra kịta ta leta oge prescribed si ka ọ ga jee n'obodo anyị Israel enwere ndị onye amụma te ọ ga-eme ka ọ dị mma n'ịma na oje ee eh? oje achọrọ m ịjụ gị eme ka ekpenta ya dị mma ekpenta ya laa o bute akpa ego paks of money bute na chọọchị pastor na pastor that church bụ pastor elisha wee na wọta know na-atụ si ọga take money bags of money elisha looked at him and looked at the money say i will not take your money men that listens to god mgbe chọọchị nwere ebube nwee ugwu ọkwa ma na ọ bụrụ na chọọchị ka dị etu ahụ ọ dị data na ụwa aka agbakwute chọọchị for coronavirus anyị nwaka aka agbakwute si anyị what is God saying what is the mind of God mana ebe ọ bụ na we have lost our sabbath ọ asị anyị anyị kpochie ihe anyị kpochie ihe anyị na-eme this man na-abanye chariots ya na convoy ya entourage ya na ya yi wa wa wa wa wa wa wa the left the man mekọta n'onwe anyị to say is this me chances like this I say when I get to my wife we see it my nation we see it God of Israel did it suddenly this young man ana oge azi wee budo ọkpa na abọnala legedes beds gịnị ka m kpọrọ ọkpịa na abọ legedes beds tido ọkpịa na abọnala mee brado overtake ọ bụrụ na ifuru gị ebe ndị ọga n'ụwa na-eme travel full speed ha na-agba ịghọta ihe mere ebe a fana anya so gị anya tokwu mbọ moto prọdụfa bụ chasis ọnya anyawa ya etu mot megịnị pụta ọzọ vọlhara nyara ife awa tuyet ụdị moto anwa ibido na babụ kpọrọ ya chariot ife so nwoke ahụ pịapịapịapịapịapịapịapịapịapịa this boy gudo ọkpa na-agba

The man literally kuchie door. Say, boy, may I help you? I <laughs> say, His Excellency, sir, may you live forever. And when you left, Oga had visitors. I think back in the end, they saw in the edge with that chick. Mm, na o nwere visitors na-enwe kịta ee eh, ọ sị m yọọ gị biko gị gbachaa anya ahụ ka anya nwee ike nnetafa na Church account nwee ka really ọ sị yes sir his excellency man bido bupụta ọkwa akpa ego how much did he say you need, he needs okwu otu ofu ego the man nye triple asaịn ya son servant ha nyere ya aka bube ego I'm sure now when Elisha said no to that offering, is that clear? Yes, sir. Gaz was not happy. Yes. I am an actor. I do drama. So with the mind of an actor, I could create a scene of what happened that, that day. Okay, okay, the man in me wow, wow, wow, wow, wow, wow, wow, their church. Are you, are you following? Yes. Gas about when you may say, okay, okay, yes. I say yes. I said, I am nothing. na Chineke azaba gị ekpere ahụ generals are beginning to come. Ọga praise God. Ọgazi etu a na-edozi afọ onye n'iru gị. Si ya, go and tell the leper. Ọnwụ na ọ chọrọ ịdị mma ya jee na River Niger. Onani sonye nya die voa seven times. Yes. Kasi Lord gave her wisdom. One message had the two wrong. And the church nwere project ọkụ ya. Ọrụ dị nda uh-huh. ga-eme gịnị ga-edoneti ego. Iprichi e ụdị meseji a kpọọ e general lepa. Imagine you gọvanọ ịbịa si n'ọdị welu Mike si ya e, lepa. Is that all that is But that was the message church preached. And kings trembled. They could preach it because they don't need your check. Yes, sir. They could preach it because their, their stomach is not tied to the congregation. Actually, we're am even many pastors after Corona will lose their congregation. Yes, sir. Of course. They will. Confirm to me. Are we together? Yes, sir. oge ọ pụtara ọtụ ezie ya ji ezie ọ bụ icheta ọsị ya his excellency sir ọ gaghị nwe ka o si eme nwe ka o si eme mana ọ sị m gwa gị na ọ bụ ọ bụrụ na enwere eh. ekpenta na-ataghị ngomengwe ikenagidia chena ribanaja osengwagi chena naija ọsị ngwa gị na naija okwimana ilu ka m na-atụ ọjọọ ọjọda ka ọ gwara mana mụwa na-agwa gị naija maka ọ nke ịma n'isi ebe ịda e naanị ya ụgboro asaa na ekwu na n'ezie ma ọ ekwe gị mee <laughs> ọ na ọhịa ekwe gị ma ọ bụrụ ugboro ịtọ e ịda naanị <laughs> Is that not the way you are being raised? A man of God sị gị na onwe ka ụbọchị si dị ka mana gee ntị ka nkwe ka a ga-esi nye ya ọ bụrụ na ị ga-emenwu sisi nke ụtụtụ to ụlọ akwụkwọ na-ekwu sisi to ide nye ede bifo nine inwe ike nwụchalụkwa tii then ndị ga-emenwuzi sis to 12 ọgụ ya ha mee mmadụ agabịkwana 12 maka ọsọ. ọsa unu ara aghọta ife na-ekwu stil ifu ndị na-azọkwusi ala si nye nso okwu Jizọs nke nke bụ fastin k12 nwanne ya dụọ ya aka sị gị n'ọtụ ọ bụrụ na o kpọrọ gị 12 gị medebe ya na 8 gị megodi 8 na Chineke Chineke ghọtara ọ sị ee na ọkịta ka ịkọwa anyị ọfụma na ịla pasta anya ndị na-ara anọ ndị na ofu ebe ara ekwebu bifọ awọnda ihe a ga-eme na awọnda ihe a ga-eme kịta 5:30 onye bego keke ọkụ ọ na-anata 9 ụmụaka alarugo nwanne nne ha nwanne nne ha visitie ha makụwa nwanne nne ha adadi ọ ma mafa ya na-etichapụzi m aka sị e mechie ọnụ ọsịsọ ọ bụrụ ya bụ dadị gị na onye ka bụ ọkụ si ọkụ unu ya na-esonye si ọkụ ụmụazị e wee nazi azụ si ọkụ ụmụ ọbụwa ga-ebi n'ụgbọ etu a ga-afụ ya iti akịta ọ na-aba ọzọ mara mara ihe megbughari ụbọchị ndị kpọrọ ime ụlọ abịa anaghị etu aka aka etu aka abịa ese ọ na-abanye na nkuchi etu a ọ maazị ibe ọ eme onwe eme n'ụwa ọba We together. Yes, sir. ọ̀dà tẹ́ mẹ́sẹ̀gì àwọn vaseline kì í wẹ̀yàrí ìwé neman still neman wọ́tà yẹ́ dẹ̀tẹ̀. ìkọ́ni lẹ́bà ọmọ pẹ̀lú ẹ̀kọ́ náà mú ẹ̀bà to sponsor his ministry as well the man of God house. kéèké mo enter Jordan seven times. We have river Abana and Afaba in Damascus. And there are better rivers than all the waters in Israel. Mine not go down wash. If like you meant it. Mm. Okay, you have a river Abana and Afaba in Damascus. Manoboron again. Oh, yeah. Eh, Everybody enter the car. General has spoken. Yes, sir. They blew the bugle. onye ọbụla ọ ofu recruit bịa eh, general can I put mouth? ọsị tọk tọk tọk tọk nne anyị ukwu ibe na-eme iji kamọflaji eyi since onwe big deal dị na gị ji edana na naija manya bụ na ekpenta megịrị na ekpenta ala gị dana na jordan seven times isi na big deal prọfet si gị ma ife karịrị ya ma ekpenta ala ihe eme gịnị that young recruit or whatever spoke sense into him he hit the side put your own sense like you are talking sense dryness stop everybody turn egbugharịa na Jordan wa ebute Eke 47 ndị na-akụ azụ sebụna ndị nke anwa na-aba <laughs> onye buru ekpe ntị na mmadụ agha chọọ ibu Are mana ha nwere choice eke fọtisebụl sonye ofodu na tinye n'ụgbọ ya nyọrọ onyinyo na-agbago agbago sọ ọbịa wunyere anyị ekpenta na ụmụ kịrịkịrị krefish anyị ji azụ ụmụ azị ọ ga-adakpu n'ihe ama dakpu idakpe seven nwere onwe ya bi gaazị bụ ego ama wee use when his master's credentials ịmana ka anyị na-emetụ anyị na-eyuzu awa masters credentials na-achụ afọ anyị mana aka ọga dịrị aka ọga ọdị ọga ọ ama mgbe ọ kwụ n'ọsa ubu ego na onye e nyere enye nyere ya aka bụkesọ jee paakị anya sọnwe ya so onye anwa baa emezaba ebugala ọga ndị abanye moto naa.

went with you when you ran after the man and collected money from him. When Josiah to Joseph, is it time? Are we together? Yes, sir. Is it time? And I can not you corner the spoils watch. Gehazi say yes. Upon how many years is man to Mantula say yes. Also, I'm going to watch Garakwa. Is it time? Okay? Yes. To receive money and to receive garments and to live yards and vineyards, and sheep, and oxen, and men servants, and maid servants. I want to summarize the message here. Is it time to receive money? Jane and Annette gave Ivan a name to call Christ. ihe mme na ọgọ na-ekwuzi bụ akpọchiri ụzọ akpọchiri ụzọ gị kwụkwa taịtị gị na-ekod gị pịa sta sta star unu na-esonye 666 star ash ịkwụnye ya na akaụntụ ahụ na ya na-echere gị Ebrọda na-akọwa na pastọ nke ha send text message si nobody should mind the government onye ọbụla bịa bụ ala ndị ya n'ụlọ ụka akwụba dikin ya na watapruf watapruf dekin kwuru n'ọnụ dọ onye ọbụla weta ego onyinye ya na taịtụ ọ ihe pastọ pastọ jezuo n'ime ọfịsi kpochie ọfịsi debe dikin nọ pastọ si anya ịbịa ụka sị ya na ụka maka abịa ebe a anyị tinye ego gị ebe a tinye taịtị unu na ebe a polisi abịa itinye ị na-ana ana pastọ ga-ekpe ekpere n'ikuku nweta gị emechaa okpekwasị ekpere anyị anyị eme baịbụl stọdị ọsị gasị baịbụl stọdị ga-anụ ibe gọọmenti kwuru mana ọnụ masịrị anyị anyị mee gịnị anyị bịa eluigwe si njụa unu isi taa ma ndị na-ezolo ezolo ma ndị na-ezolo ezolo aka nwa awa ile ndị ụka anwa ịfụ na ọ bụrụ nta mkpụrụ obi ọbụrụ nta mkpụrụ ọnta gịnị ọ mọni eluigwe si gị ha si isi taa a na-aka nwa na-awa nwa na-awa nwa awa ichee na akụ mkpụrụ obi na-agụ nzukọ kraịst ma ndị ndu chọọchị ọkwa akwa ọkwa mamọ atụrụ chineke ya agaghị etu a the leader ya kwụrụ ọtọ sịkwa in a time like this okay na ife unu ga-eme si etu a mee ya si charge their spirit ka unu wee nwee ike na oge gbanaba nnaba nnaba no gas is money ọbịa ọga wee sị is it ọ bụrụ na wọchị gị na-akụ akụ ihe anyị na-eme kịta ọ ihe oge eru ya na obi ka oge a ka ị ka nwere efe ibi ngada na bịa palọ na-ekponye biya n'afọ ndị kwesịrị njụa gị ise oge ịṅụ biya nụ unu ara ahụ Igbo na mgbede oge ịṅụ biya nụ i na-aṅụ biya eche m na oge mmadụ ịṅụ ọbara ruru ife ọ ga-enu kịta bụ to drink blood are we together the blood of Emmanuel ọsị onye ọbụla na-aṅụrụ ọbara m iriri anụ arụ ọsị nwe oke Praise the Lord. Hallelujah. Even hotels and motels and brothels na go together. Are we together? Nwoke pụta okpuru nwanyị na-abụrụ nwunye tụọrụ nwunye a sị na-acha wat ọ bịa jewara hotel jezuo n'ofu ime rum si ndị korona bịa chọrọ ya bịa ebe a korona achọrọ gị bịa ya ma n'okwu chineke achọrọ gị bịa dee eluigwe si njụa gị isi ka idina n'elu nwaanyị onye ọzọ ma gị bụ nwaanyị edinakwu n'elu gị isi ka onye ka ọ bịara islamization ka Achọrọ m ịjụ gị antikraịst ọ hapụgo that agenda no sir the demon of ethnic cleansing ka na-esokwa mma ya ọ ka na-eso mma ya ikwe wee si na egodi ihe na-eme n'oge a isi daa iti nwunye gị ihe gbaa gbaa gbaa gbaa maka na ị na-anọzi n'ụlọ na ọzọ ọkpa find their fault ọkwa nke a bịa n'ọba n'ụlọ amazi m ebe mụ na this brother na je mụ na we were driving we na recently few weeks ago enweghị lockdown we were driving to somewhere anyị tinye redio na na moto na-ege onwe é a na-ediskọs about a young girl obele nwa 14 years je bute afọ ime ọ a bụ ebe bịa não nne nwe ụnụ amadị chifu ụtụtụ ọ ga-esi nọt madam esi saut ọbụla ọkịlịka ka ọ na-ele ọgbada ọkịlịka watamelon naijiria nwe ka akwụkwọ nri onions osi etu a ọ ga-esi etu a ma m wata esi na windo mapụta tụtụrụ ụmụaka niile ahụ chi afa na river Niger enwe ike jee kpọta ofu meji evangelism ami watadadebe n'ụlọ Exactly. Huh? Yes, sir. Say Kiro Kama, Kiro Kama, say yes, mom, yes, mom. Or say the taco mark off me. Or say yes, mom, yes, mom. It all no really give me. I get my point? Yes, sir. Totunu biscuit, five, five naira, chia, mwaza, nine, dashe mabewa. ụfọdụ ụmụ nwoke na-akpa ego ha ga-eji wee gwọ IBP ụmụaka anụnwe si na ọka ịgba mbọ ihe a ga-eji zụ ha ịzụrọ ha azụ ya na-achụ ego ị ga-eji send ife yunivasịtị ka ha gụọ agụ agụ agụchachachasị anya ọ bụrụ na enwerọ mụra enwerọ mụra. mọra ọkwa ịma na ị ga-enwe problem ee eh? fine a na-azụ akwa gị gaba na mbọ ịmnachi kọwab ịgba mbọ gba mbọ gba mbọ ekwu anya n'azụ praise the Lord is not time ọ bụrụ time ịkụnye eyelash ife ya emekata n'oge a mekata n'oge a ụmụ nwoke ụmụaka niile kpụrụ sagin ewere akafa mmadụ anya gwa mmadụ kpụgotaba sagin the way things are going onye ka aka kọtes agụ n'ahịa ife a ga-ete na mbọ emegide mana gị nwaka nwee nke fọlị na-ete na mbọ eluigwe ese njụ aka izinta ime gịnị ite kọtes ifekwalụ ka eluigwe n'ụwa na-ama jigijigijigijigijigijigi ị na-anụkwa ife ị na-ede ụmụ mmadụ anyị etu a ịfụ na onwe onye gwọtara ebe ebe a nọ ịnekwana onye dibịa chịrị ụdọ kụgbuo ee nụrụ onye dibịa chịrị ụdọ jee n'okwu alụsị kụgbuo onwe ajụa nwunye si gịnị ime onwe ife ọ kọmpleni ọsụ ụmụaka na-ebe akwa agụụ kọstọma sara abịa nwezi onye na-akpọkebe ọgwụ onye ọbụla nwee nke dị ya na oji ọrịa jidesie ya ike mma ma anyị ọcha njọ n'azụ ụnụ ara aghọta ibe nne na-ekwu nwezi onye na-agwọ ọgwụ na ebelata na ọ bụ ifu nke iyi iwefu nke iji eji agwọ ọgwụ nwoke echenu kọstọma chee chee chee ọfụrụ ndị nke bịara ịgwa agwọ bụ mkpụrụ ọjị ga ha ji ọjị ka ụmụazị ya o kweghị dị ọgha ụdọ mgbe onwe n'okwu alụsị mee the ultimate sacrifice ọfa onwe tochio na ekpere mkpụrụ obi ya ga-anọ n'ọkụ kịta a na-ebighị ebi ebighị ebi eluigwe sị njụ aga ezi taa ihe anyị na-eme kịta ihe oge elu kịta ahụnwa God si na shut down na nwere ya God let us maximize the opportunity ịzakụ ya onye ọbụla na-enede egbe gị nene ma mgba ọkafọ kịta bụ taịm ilodu mgbọ let me tell you let's forget shall I tell you ife a kịta ga-elid to revival God si ndị nsọ baa n'ime ụlọ ịma nwantị God na ahịa ba Christians ndị ọ chọrọ use ịma nwantị activity gịnị ka m kpọrọ ya kwue ya ọfụma activity activity ekwero god nwee vesụl na chọọchị monde to monde monde to monde monde to monde anyị na-akwụgharị na chọọchị jee na etu a ka esi ekpere chukwu our personal relationship with god is dead god ewe korona mana onye ọbụla kịta you have to personalize your relationship with your maker now Ka you amen? Some of our brethren in Yakola no no clergy, clergy, clergy, clergy. Corona has proved to us. exactly ah, na Yes, full offices is still in need of the hour. Unu aghọtara ya? Ịghọtara ya ka akọwa ya. Ọ bụrụ na ịnene the system anyị na-arụ ọrụ na na body of Christ today, ịpụta ife onye yi kola, ọ sịghị na ihe a bụ chọọchị ya Talk to me. Yes, and the Bible says he gave some apostles. He got down again. Yes, he gave some evangelists up here. Yes, he gave some teachers up here. and all of that for equipping the saints. Unara what To do what? When here? Gini be free, Nkwado yes. Ofu onye bụ ta ogbi si na onye ebe a. Other offices are not operational. O nwere onye na-ebe anwa ga-ezu oke. Nara aghọta ya. Ngwa kịta. God na-achọ itikasị dat na wish na God ga-etikasị. Ebe prophet na prophetesses exactly ga-enwe platform to manifest. Preachers eme a way platform to do what? To manifest. Evangelists are making a way platform to do what? To manifest. I know Ẹnu lẹ bá kíta, òun wéka God is about sì gbọ́dọ̀ kúta yẹ bá kíta. One brother, I àti mama mama mama mama robobobobo ṣandara babababa kúlọ́tọ̀ sí. First faith the law. Onye ọbụla ege ntị. Ada enwe chọọchị dị ya Oh yeah, nọ so. ma anyị ụla n'ọnụ onye nọ nso nyere anyị aka zụzụ anyị ụla n'ọnụ onwe ebe ọ na-eme ka ọlọrụ eme tụtụrụ ụla n'ọnụ jizọs bụrụ ihe tọsụ anyị ike oche si anọdụ anya na ara ebu amụma ebe a gịnị ga-eme gift na onyanwa onyanwa gaa n'ebe ahụ na-ata nchara nye chineke debe n'ime ya to bless the generation ata nchara ọkwa mana ọfụ kịta gbajuo onye fuel paaki anya bụ onye tapoli 5 years gịnị ga-eme okwu ka nnu ife ikwu ịgbajue mmiri na bọket ma ọ na ite ma ọ na enete dọbịa 1 2 3 years mmadụ abịara yuzu mmiri a ịbịa na mmiri a gịnị ga-eme mmiri a wee emebie sources of decay na-enye decadence n'ime mmiri ahụ etu a ka ihe ọ na Chineke nyere gị ma o mee gị ka ị bụrụ ị na-ara use to his glory that thing ga-emebi o mee gị epicha i wee nọrọ na environment where you are not manifesting that teaching grace gịnị ga-eme that teaching grace it will die prophetic grace will die prophecies are zogum. Prophets are zogum. Is that clear? Yes, sir. God said the Lord. Oh, Abijah <laughs> program one, one, one afternoon, some time ago. You remember what you? I was preaching like this, bringing the burden of God and in the heart of God to the brethren. I don't know. God took over. I was preaching, I was not even praying, we were not singing. It was just the word of God like this. that I was loaded. Obinanya went to that day and I was just unloading. Suddenly heaven yanked open. God came there, the child one brother. The brother was the blood into Osata. Nkwalanya the brother Tualia. Ọ na-abakala ya. Circumference etu a ebe niile ọkwa ọtọ ndị niile n'ebe a dara. Ọ na-ashọkụ ka eletrik. Ịbata na that circumference ịdana. mmiri amara irigirigi gwuo etu irigirigi gwuo ọda ọ na-aba ịfụgo ọda dị and ife ọ na-ekwu onye ọbụla bụ mmụọ kraịst mana ihe a ihe a kraịst ụdị ife a nọ n'ime da brọda sọọsọ data opọtuniti ka o nwere to manifest emetụtasịrị nọdana nọdana nọdana echiro gị echi ọ bụrụ na ife anụnwa kọntinu like this ifu na ọhịa anyị na-eme gbakịta bụ chọọchị onwe brọda detala sista ebe a anyị anọla ebe a megịnị gbaa ụrụ n'ebe ahụ onwe onye nwe bọdị wenye aka ịrụsị biko na enwe mbọdị onye kasị enwe mbọdị oshi abọdị na ọkwa ya sọmbọdị abịa ebe a welu maịk si ka anyị lift your body now before the Lord ọkwa ya eburu the body jee n'oche eze ma jedobali ego ọ bụrụ ya bụ chọọchị onwe ka o si dị onwe onye nwụnarịrị anya ebe a ọkwa ya one or two brothers ọkwa ya akwụrụ n'akụkụ ị na-egwuregwu ọrịa kpee ekpere na-etọtomi adọnye anụ arụ na na gịnị gbochie. but you don't try it now because echiro gị echi ebe a ka anyị nọ wee dadị na dọọ ife akọ na-abụ na-ekwu esota so m si na m eme arụ a njikwe and ga-emụ ntụtụ ịda kingdom come manekwe onye nwere ntị ịnụ megide ọnụ inwere ịrapụrụ m ya mana adị m shọọ n'ibe m na-akụzi bịa ofe Egwusi na nri ji oke tọọ na ụmata ka o si masa ala onye na-esi ya bụ dayetishan oke azụrụ ya azụ afụrụ ụdịdị ya wee na-esi na nne ji egosi na nne ji egosi na nne ji egosi na nne ji gị nwa ka ị na-elo ụtụtụ egusi na nne ji efifie egosi na nne ji abalị na nne ji kparịta ma ị riri ya ka ibe ya eme ga-ewe n'igbe ụmụ ya na-asị na ọ ya eluriwa mmụọ ịchaba mmanụ mmanụ onwe ka ihe adị o nwere ka esi tụgbalị gị nri ifugebe chọọchị si abịa tụnye onye ọbụla na anya na ọ na layman and as well a useless man a na-agwa m na onwere ife ọkpọ m na-agwa m na eh, Gaddafi side ebe ha na-eme ya own location I, I told all of these brothers, let's break this thing into location. I break here, you be pastors. ọsị m dadi ọsị m ha na Sunday service. savis na palọ bie brethren abịa velo fibron na mgbamgba gada suddenly atmosphere changed god came down i was talking about coronavirus i was talking about this end time I was warning them. tụwa mmadụ na-aba aka sị ha ji edozie ndụ ha ọdịnarịli ọ sị na ime ndị ahụ atụrụ aka aka ya ama na ha nwere any problem mana God sị ya na ana m abịa ngwa ngwa unu ji edozie ndụ na ọrịa bụ chọọchị talk to the revival ga-abịa mana ọ ga-adị very short Did Ọ ga-abịa very short revival ma mara ma ọ ga-abụ within ngwa year two years ụfọdụ they are anointing ga-aka aka onye ka God ji si ma ndị nsọ hapụchara gọọmenti sa onye ọ na-ejizi onye ọbụla arụ maximize the opportunity aka chukwu Chukwudi God chọọ ka sent baa n'ime ụlọ ka anyị gụba Baịbụl a ka anyị kwado onwe anyị mgbe the pawa ga-adị enwe kapasiti ibie ndị a ga-akpọfe abụ abụ itinye ọnụ na mike etu a mmadụ 10,000 na adịbọlidi ọdị pawa na-abịa mmadụ nye 1000 soldiers edebe egbe etu a na a ga-agbanwu the power will control nature you know what I mean by nature ụdị anointing Moses bụ ife karịrị ya na-abịa mmadụ edebe egbe etu a si in the name of Jesus let your triggers scatter triggers aghasa number two all of you go blind ha ncha niile mkpu isi Number three, let the earth open and swallow all of you and emepe nomina ndị nke onwe onye onye ana nke na-ezere eze ya na ọsọ walaitala igbo ya na ọsọ a na-eme mmadụ agha agwa ya all of you yes say after me na-anụ na-anụ Lord Jesus Lord Jesus Lord Jesus all the ntị na jere ka anyị akwụla ebe a ten n'ụtụtụ na ogidi kwugide na akụfa anyị. obele meseji ga-enye tụa mmadụ 3000 adịka ọgbatị mkpụrụ Abraham niile Islam ji na nata mkpụrụ Abraham niile ọkọtizm ji They are coming home. The revival will break alụ, No matter the deepness of the depth, the anointing will put them out. ndị judaizm ji ga-anata ndị omenala ji ga-anata ndị akwamiko ji ga-anata ndị religion ji ga-anata several reverend fathers and mothers we get born again. na-ene mmadụ ịtụ ọchị aka dọlụkọ na debe ịtụ adịbọn gị that's what the anointing will do then mana ndị niile ga-ebu the anointing ga-asọfa persecution and ndị niile ga-echegharị that period eh? a ga-eghe ha n'ọkwa etu esi akụ mgbe ibe niile a ga na-emezi ọ ga-awụcha na sky eh, eh, watch anya revival will come ọ ga-abụ very short work ndị mmadụ ga-eji aka pakịta chọba ma okwu Chineke anụ eme another thing chọrọ ịgwa ọrụ ife summarize bụ let us go out for outreaches o nwere onye ga-akpụ gị na outreach olubere ọbụna iburu megafon ụlọ dị ebu adịta ọ ya Yes. Talk to me. Yes. Idebe megaphone ọbịa. Testing the mic one two testing the mic one two ọbịa. Ofu onye bido bida ahụ. Ịbụ abụ onye na-ege ntị ama na onye na-abụ abụ ma ihe ọ na Na ọ bụrụ anyị abịawo ọ dịkwa ka anyị abịawo onye nwanyị. Ibe ọha. yawo maloma dabawere n'ironye wa ndị na-awụ mmanya asị ga ewe ya akọrọ ihe ahụ ihe ike na-eme mmadụ ewe ya ndị ụka ndị ụka na-enye gasị mmadụ chọwara Praise the Lord. Ewelu maịkị okporo ga-abụ inyefe onye ma abụ eme gịnị ewelu maịkị are you in the number? Are you in the number? Are you in the number? Save my grace. Are you in that number? kaị kaị, ma na ihe a bụ ụja agụ ihe a ụja nkịta praise the m ekele onye ọbụla nọ n'ogbe a isiokwu mbụ wọchị ga na akwụkwọ akụ Izakria ihe anyị na-eme kịta ọya ọkịta outrich unu kwubie kwubekwubekwucha bụ fon nọmba unu unu akpọkwa n'ebe unu na adụ wisdom is profitable to direct na ekwu zero and zero na ọ bụrụ na ị chọrọ enyemaka ya adịkwana unu sọprise na ndị ọka ọtụnwe ike kọpilikwuo ịmana ọ dị pọsịbụl nye gị tretin mesaje sị gị wi no your name. and we know your address. You have four children. You will soon die. Mamiri ọkwa awa. Esi na anyị n'ihi ma. N'ọkwa nna anyị ukwu sịrị gị ịkpọ ofu nọ. By the time ị bịa Baịbụl, ịfụ na onye mbụ ebu ụzọ threatened ba. Ọ bụrụ eziokwu, our fathers were threatened. Did they stop? No. Say, onye nkuzi n'ife na-afa afa nwoke ege unu akpọkwasị anya ọbara this Stop preaching in the name of this man. Eme ha gwa ha, ha sị ha, judge ye. Okay? Is it better to obey man rather than God or to obey God rather than man? Ị na-ekwu ya, ị dịrị gị ije nga ọ daa na prizin ịlandịa na prizin yara ịtụ onye ọbụla aka na alapụta gị ndị bụ unu bi neta gị gret alapụtara gị gret ọbịago neta gị mbe gret alapụta gị ọkwa gret na ọbịa kịta mgbe nọ na ga asụ unu jiri nwayọọ ya tọtụmi asụ unu ji nwayọọ unu unu ajọ afọkwamya na acts of the apostles onwe akwa kreti na apụta aka ọ daa n'ebe m nọ no problem nwere onye ga-ebule na onye anapụta Stephen did not accuse Peter, did he? No. no. Ka nọgide n'ime Jizọs ka matakwa na ịkpọchi n'ụlọ nga onye ịkpọchi n'ụlọ nga onye ịkpọchi n'ụlọ nga n'obi gị kpọ ya ekwu ya kịta abụrụ gị ikiri tv asọkọ She's. chịkọ onye ebe a ka ọ dịba mbọsị nta anya chụọ na owerechi ana m atọgbara gị okwu a jekwa dozie wọchị gị odozuo jee dozie wọchị gị wọchị gị adị akwa mma wọchị Jehova na-achị na-akụ kparapụ kparapụ ị gị si na taịm akarịka ee na chi akafụcha ebe chi na-eji echi. ịra anụ mgba nchịkọta taịmọ taịmọ Jehova bụ baba Alhaji Aboki na Chilefi eze Onyema ara na-azụ nwa ndị ngwa na-akpọ gị ebube mbekube ọ gị bapata na-enye nwa dị nwaanyị isi mkpe o mepụrụ onye ọ na-afịa mgbọrọgwụ Jesu mma agha gidion kpakpando jekọb ọdụm nke ego juda hmm. a na-ebuda a na-ebu jehova ndewo ndewo n'ime ọnọdụ niile isi anyị si gị ndewo ọnọdụ atọkwa anụ arụ ụtọ. mana esi n'ọnọdụ niile anyị nye gị ekele n'ihi na ịma ihe ị na-eme ụnụ ụmụnne m bịara asị gị ndewo jehova ndewo anyị aghọtara ife ị na-eme ma gị mere gaba na nchịkọta ya all things shall work together for our nke mere gị ka aka agọzie m igwe atụrụ a ka feloship tata tụgharịa bụrụ mekanik wọkshọp doziere ha wọchị ha doziere ha klọk ha doziere ha taim tebụl ndị niile taim tebụl fa aghasa ha amara oge anọ na ya onye nwanyị dozie taim tebụl ha ndị lụrụ ụlọ nga n'obi ha kpochigasịa ụmụ mmadụ were meseji a pakasịa nga ka ha hụta mkpa ọ dị na ha ga-erilizi onye ha ji Jehova ana m arịọ arịrịọ si David si abụ nwata taa abụ m okenye ahụghị m ebe onye kwe na Jehova ji afele eme gbaba ala akpọchie shọpụ kpọchie yadị kpọchie striti agbụrụ ebraham agaghị emebabi ala ị ga-enyere nzukọ aka jehova from little little things ị na-eme here and there here and there na na na na na na ezinụlọ dị iche iche as per church in the house church in the house church in the house from these churches in the house raise an army. Yeah. Ndigabo Air Force Army, raise them. Amen. Ndigabo Navy for Jesus. Amen. Ndigabo Intelligent Officers. Amen. Raise your Church in the house. Even raise John Mark. Church in the house. Even raise Clementia. Raise Didika Linus. Raise Eba Theophilus. Raise Titus. Raise Timothy. Jehovah Upper Church in the house. Raise Didika Luke. Dr. Luke. From the churches in the house, not churches in cathedral. Raise a formidable army of the cross. Now, Jesus. Akozengi. Say every fretting pestilence and plagues by God's grace shall not come near your tabernacle. Onwe ebe ọbụ In a time like this, you need a healthy body. Amen. Gaa dabara ụwa. gọzie ụmụaka anyị ụmụaka nọ na mgbadebe enyi jehova biko gọzie ha tinye ha na nzọụkwụ anyị anyị na-aga ha sochi anyị anya ka jizọs anyị bụ dia jizọs ka baịbụl anyị bụrụ dia baịbụl ka okwu chineke bụ dia pọshọn otite mmanụ jehova na-enye jiri n'isi ha n'obi ha na-asụpụta n'ọnụ ha We believe you have been blessed by these instructions. For further enquiries or counsel, please contact Veil of Ibron, Seed Time and Harvest Revival Labels, Ogidi, Anambra State, Nigeria. Telephone numbers 081 00 950 133. Four zero eight one zero two four six one seven two zero or zero eight one one five seven six zero six seven three. Email more sure word of prophecy at yahoo.com. Gmail more sure word of prophecy 77 at gmail.com. Website www.veilofhebron.com. May the Lord grant you grace to walk in the light of the truth you have received in Jesus' name. Amen.